AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka mara nke Chineke baara gị ụba ka onye nwe m duwe gị ma chebe gị ezinụlọ gị n'ụbọchị taa anyị abịala ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ihi na Jehova enyewa anyị ohere ọma nke a isiokwu anyị n'ụbọchị taa bụ nke edekwasịrị ihe mgbu nke ụwa n'oge a ihe mgbu nke ụwa n'oge a n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị ihe m na-achọsi ike nke ahụ bụ ichetara anyị ụfọdụ n'ime okwu nke Chineke kwuworori na mgbe gara aga site n'ọnụ ndị amụma ka ha wee nwee ike nyere anyị aka n'ezinụlọ anyị ịkwado onwe anyị ma ọ bụrụ na anyị nabata ihe ndị a dị ka eziokwu ka anyị nwee ike kwado onwe anyị maka adịghị ama ama ọ dị m mkpa ka ezinụlọ ọ bụla ghara ịbụ ndị ga-anọ n'isi n'ihi ihe nke na-eme n'ụwa n'oge dị ka nke a ọ bụ ya kpatara o ji dị mkpa ka anyị lebatụ anya n'akwụkwọ onye amụma Hegai isi abụọ amaokwu nke isii na nke asaa Hegai isi abụọ amaokwu nke isii na nke asaa nke isii na-asị n'ihi na otu a ka Jehova nke usuu niile nke ndị agha sịrị ọ fọdụrụ otu ugbo nwa mgbe nta ka ọ bụ mụ onwe m gaji ime ka eluigwe na ụwa na oke osimiri na ala kpọrọ nkụ mee mkpatụ nke asaa m ga-emekwa ka mba niile mee mkpatụ ihe a na-achọsi ike ka mba niile ga-abịakwa m ga-emejukwa ụlọ a na-ebube. ka jehova nke usu niile nke ndị agha sịrị otu a ka jehova na-ekwu gị onye mụ na ya na-atụgharị uche m ga-eme ka eluigwe elu ụwa ụzọ ihe ole ka chineke si na ọ ga-eme ka o mee mkpatụ eluigwe ga-eme mkpatụ ụwa ga-eme mkpatụ oke osimiri ga-eme mkpatụ ala kpọrọ nkụ ga-eme mkpatụ ụwa niile ma ọ bụ obodo niile ga-eme mkpatụ otu ihe ịghaghị ijide aka n'ụbọchị taa bụ na na mgbe ihe ndị a niile na-eme ọ bụ eluigwe ọ bụ ụwa ọ bụ osimiri na-eme mkpatụ ọ dịghị nke nhuku ya nye mmadụ nye ụwa ga-abụ ihe mmadụ ga-echewe echiche n'ụwa ya cheruo n'ihi na nke a ga-akpọli ọtụtụ ihe mgbafu obi dị iche iche ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ azaya isi iri abụọ na anọ amaokwu nke iri na atọ ka anyị lebata anya ebe ahụ azaya isi iri abụọ na anọ amaokwu nke iri na atọ ọ sị n'ihi na otu a ka ọ ga-adị n'etiti ụwa n'etiti ndị niile dịka ntịsị nke osisi oliv ka mkpụrụ nke fọdụrụ ịtụtụkọ mgbe ọghụghọ mkpụrụ vaịn gwụsịworo gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ghọta ya n'ụzọ dị otu a ọ bụrụ na ị maara osisi nke na-amị mkpụrụ na-atọ ụtọ ọ pụrụ ịbụ oroma ọ pụrụ ịbụ ube ọ pụrụ ịbụ mkpụrụ ọ bụla nke anyị pụrụ ịhụ na gburugburu ebe anyị bi ịma ọ dị mgbe a na-aghọcha mkpụrụ ndị a ọ dị ndị nke ga-afọ n'elu ndị ahụ nke na-afọ n'elu ọ dị mgbe ọ ga-eru oke ifufe bịa fee osisi ahụ fee ọhịa niile gaa hụ na ka a na-ayọgharị osisi ahụ mkpụrụ ndị nke ahụ dị n'elu elu ekweghị mmadụ nghọta ga-ada ka ọ na-ada ka akwụkwọ ya na-ada emere ka anyị mata n'ọbụ otu a ka ọ gaje ịdị na-aga akwa eluigwe aka mgbe a na-akwa eluigwe aka ọ dị ihe ndị nke ahụ ekekọtara ya na-eluigwe a na-eme ka anyị mata na ihe ndị a ga-abụ nke ọkwụkwọ aka nke Chineke na-akwa eluigwe ga-eme ka ha si n'ọnọdụ ha pụọ dịka otu a na-esi akwa osisi oroma aka na ihe a ga-aga na mgbọrọgwụ ebe Chineke dotere ihe ndị a ebe ahụ aka Chineke ji jide eluigwe na ọ pụtara na nghọta nke m na Chineke ga-esere aka ya aka ya ahụ dị ike nke jidere ihe ndị a niile Jehova ga-esere aka ya enwe nramahụ emewo ka anyị mata na ọ dịghị mgbe ọbụla ịkwara osisi aka n'ọnọdụ dị ka nke a mgbe a ghọsịrị mkpụrụ nke ọ mịpụtara ndị ahụ na-ekweghị ọghụghọ aghara ịdasị ọ dị ndị ka na-amịta amịta ha adasịa ọ dịghị mgbe ihe ndị a dum pụrụ inye mmadụ obi ụtọ ọ dịghị mgbe ihe ndị a dum pụrụ ịbụ ihe mmadụ pụrụ ile n'anya ma mechie ọnụ obi aghara ịkọrọ gị n'elu biko ọ dị ebe m ga-achọ ka anyị lebatụ anya n'akwụkwọ mkpughe isi iri na isii amaokwu nke iri abụọ na otu ọ sị oke akụ mmiri igwe nke raka talent na arọ n'otu na-esikwa n'elu igwe rịdata arụ mmadụ mmadụ wee kwulu Chineke site n'ihe otiti nke akụ mmiri igwe ahụ n'ihi na ihe otiti ya dị ukwuu rinne onye mụ na ya na-atụgharị uche were echiche gị laa azụ mgbe a ga-akwa eluigwe aka mgbe Chineke ga-ewepụ aka ahụ dị ike nke o eluigwe na nkume ga-esi n'elu na-ada ndị mmadụ ndị mmadụ ga-anọ n'ihe ụfụ ndị mmadụ ga-ekwulu Chineke ndị mmadụ ga-ekwu oke okwu dị iche iche imegide Chineke n'ihi ihe otiti dị ka nke a ezi enyi m amaghị m otu m ga-esi wee kọwaa akụ mmiri nke igwe ka anyị wee ghọta ya bụ ihe m ji na-achọ ka ezinụlọ ọ bụla ka anyị jikọta aka ọ bụghị naanị ndị ọchịchị ga-egbo mkpa dịrị anyị n'oge dị ka nke a. n'akwụkwọ Luk isi iri abụọ na otu amaokwu nke iri abụọ na isii ọ sị mmadụ na-atụbọ site n'egwu sitekwa n'ile anya ihe na-abịakwasị elu ụwa dum mmadụ bi n'ihi na a ga-eme ka ike niile nke eluigwe mee mkpọtụ ya ka m ji na-arịọ onye ọbụla mụ na ya zukọrọ n'ụbọchị taa ka anyị tụọ egwu Chineke ka anyị chọọ iru Chineke ka anyị na Chineke kpazie n'oge dị ka nke a ka anyị kwado onwe anyị gị onye mụ na ya na-ezukọ nye Chineke onwe gị mgbe ị na-eme nke a ana m arịọ ikike nke mmụọ nsọ ka o binyere gị anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche dịka mere ka anyị mara na anyị chọrọ iji nwayọọ leba anya n'akwụkwọ Daniel mata ihe bụ ozi ọma nke nọ n'ime ya ya mere n'ụbọchị nke taa anyị chọrọ ileba anya n'isiokwu nke si ọnwụnwa mbụ nye ndị nke Chineke ọnwụnwa mbụ nye ndị nke Chineke gịnị bụ ọnwụnwa mbụ nke ndị nke Chineke na-enwe ọ bụ ọnwụnwa nke akpịrị ọnwa nke akpịrị bekee nwere ike ịkpọ ya apịtaịtị gịnị ka anyị na-ekwu okwu ya mgbe chineke tinyere adam na eve n'ogige eden anyị lee anya anyị ga-ịhụ na ọnwụnwa ekwensu nwara ha mbụ bụ rie mkpụrụ osisi a chineke si erila ya ọ bụ ọnọdụ nke ọnwụnwa nke akpịrị anyị lekwa anya anyị ga-ịhụ na mgbe jizọs bara ije ozi ya n'ụwa ọnwa mbụkwa ekwensu chere ya n'ihu bụ ọnwa nke mee ka nkume ghọọ ogbe achịcha ka ị wee rie gile anya adam nke mbụ anwara ya site na ihe oriri adam nke abụọ anwakwara ya site na ihe oriri ma adam nke mbụ dara ma adam nke abụọ meriri mmeri ahụ nke adam nke abụọ meriri ọ bụ ya bụ ihe a na-achọ ka mụ na gị nwee gịnị mere o ji dị otu a achọrọ m ime ka ị mara na ọ dị ihe ndị Chineke chọrọ ka mmadụ rie ọ dị ihe ndị ke Chineke chọrọ ka mmadụ ghara iri ọ bụ ya mere gị lee anya n'akwụkwọ Izikiel isi iri anọ na anọ amaokwu nke ohu na atọ ọ dị okwu o kwuru ọ bụkwa ndị m ka a ga-eme ka ha mara ihe dị ọcha na ihe na-adịghị ọcha ihe kwesịrị iri na ihe ekwesịghị iri anyị ile anya anyị ahụ na-enwere ọtụtụ nrịrịa nke na-agagharị n'ime ndị mmadụ ọ bụghị na Chineke na-etiba nrịrịa n'ime ndị mmadụ kama mgbe Chineke si erila ihe a n'ihi ihe ọjọọ nke dị n'ime ya gị chie ntị rie ya ihe ọ fụtara bụ na iji aka gị kọrọ nrịrịa nke ahụ ị hụla ekwensu jiri ihe oriri nwa adam nke mbụ ya ewere ihe oriri nwa adam nke abụọ ụmụ Israel bụ Daniel na ndị otu ya ndị akwa gara izi ozi ọma Chineke n'obodo Babilọn ya ewekwara ihe oriri na ihe ọṅụṅụ bịakwa ịnwa ha ọnwụnwa akwụkwọ osisi na Daniel wee tinye nke a n'obi ya na akwụkwọ Daniel isi mgbamokwu nke asatọ na ya agaghị eji ihe oriri ọma eze na mmanya vaịn ọ na-aṅụ ma onwe ya ka ya ghara ịdị nsọ ọ bụrụ na Daniel na ndị enyi ya ghọtara na ozi ha bịara dịka nehemaya sị na ya ji ọrụ dị mkpa n'aka ọ bụ na daniel na ndị enyi ya ghọtara na ozi ha bịara bụ ozi nke ịzọpụta mkpụrụ obi na ọ dị oke mkpa na enwere ọtụtụ ndị kwesịrị ka ha ghara ịla n'iyi n'obodo babilọn ha sị na ihe oriri agaghị ime ka ha mebie ije ozi ha gị onye nke na-ege ntị o kwesịrị ka ị mara na ị kwesịrị ilezi anya n'ihe ị ga-eri na ihe ị ga-aṅụ ọ bụghị n'ihi ọdịmma chineke n'ihi na akwụkwọ nsọ si ọ bụ chineke ka mmadụ na-abara uru ya sị ee e, na onye nwere uche na-abara onwe ya n'uru ọ bụ ezie na ụfọdụ ndị ụkọchukwu nwere ike sị gị na ọ dịghị ihe nke a mere ọ dịghị ihe o mere na ihe niile ọ bụ e rie rie rie ma chọọ m ime ka mara na chineke buru ụzọ hụ ya buo ya n'amụma site n'ọnụ izikel onye amụma nke chineke na akwụkwọ izikel isi ohu na abụọ amaokwu nke ohu na asaa ya na ohu na asatọ ya gịnị ka o kwuru ya sị na ndị nchụàja ya emewo iwu m ihe ike mee ka ihe nsọ m niile ghara ịdị nsọ ọ dịghị oke ha kpaworo n'etiti ihe dị nsọ na ihe na-adịghị nsọ ha emeghị ka ụmụ mmadụ mara ihe dị iche n'etiti ihe rụrụ arụ na ihe dị ọcha ọ bụkwa ụbọchị izu ike m niile ka ha zonarịwo n'anya ha ewee mee ka m ghara ịdị nsọ n'etiti ha mgbe ụfọdụ anyị ajụọ chineke ahụ nke gwara ụmụ israel okwu n'ihu na ihu ọ bụ ọ nakwa agwa anyị chineke si na-emere ka ya ghara ịdị nsọ n'etiti anyị n'ihi na anyị anaghị asọ ihe ọbụla gezi onye igbo na-ege ntị o were anya na okwu igbo ahụ doro anya onye ọbụla gị zara onye nsọ nwere ihe ọ na-asọ mmadụ enweghị ike ịza onye nsọ mgbe ọ dịghị ihe ọ na-asọ ma n'igosi na chineke sitere n'ọnụ Daniel ha kwuo okwu ahụ chineke kwagide ha n'ime ka ahụ ha dị mma karịa ahụ nke ndị Keldia ma ọ bụ ndị Babilọn ọ bụghị naanị nke a mgbe ahụ Chineke sị na ndị isi nchụàja agaghị ime ka ndị mmadụ mara ihe dị iche n'etiti ihe rụrụ arụ ha na-asị gị ihe sọrọ gị rie ihe sọrọ gị ṅụọ mgbe ụfọdụ ha ga-akwu okwu n'ihe edochaghị ha anya n'akwụkwọ ọlụ ndị ozi isi nke iri gbasara mkpughe nke Chineke kpughere na ozi ọma nke a na-ezi Kọlinius mgbe ọ ya gbuo rie Pita sị na eribeghị m ihe dị otu ahụ kemgbe mbụ mmadụ nke gosi na afọ atọ na ọnwa isii Pita na Jizọs jikọrọ ozi Pita eribeghị ihe dị otu ahụ nke bụ ọ bụrụ na Jizọs hụrụ na ihe ndị ahụ dị mma oriri onye ya na mmadụ nọrọ afọ atọ na ọnwa isii o kwesịrị ịbụ ihe ha na-eri ma Pita guzoro sị kemgbe m bụ mmadụ ahụ ọbụnarị mgbe ahụkwa mụ na onye nzọpụta m nọ eribeghị m ihe dị otu a ya mere gị lee anya na okwu nke ohu na isii ya ruo na nke ohu na asatọ ya chineke mere ka okwu ahụ pụta ìhè site n'ọnụ oru ya bụ Pita ya sị ma mụ onwe m unu maara na ọ bụ ihe na-ezighị ezi na onye juu ga-agakwuru onye mba ọdọ ma mụ onwe m ka chineke kpughere ka m ghara ịkpọ mmadụ ọ bụla gị ihe na-adịghị nsọ ma ọ bụ ihe rụrụ arụ nke gosiri ọ bụghị anụ na azụ ka ọ na-ekwu okwu ya kama ọ na-ekwu okwu na onye ọbụla gị ma bụ onye mba ọzọ ma bụ onye juu ohere nke nsọpụta dịrị gị ohere nke nchegharị dịrị gị chineke sitere n'ọnụ n'aka pita ha mere onwe ya aha n'ihi na ọ dịghị mgbe ha riri ihe ahụ nke na-ekwesịghị dịka m buru ụzọ kwuo ya na mgbe a kpọrọ mmadụ onye nsọ ọ dịrịrị ihe ọ ga-asọ mere o ji bụrụ onye nsọ anwara adam nwa iv ya ada anwa jizọs na matiu isi anọ amaokwu nke atọ ya jizọs merie akwụkwọ nsọ meekwa ka anyị mara n'akwụkwọ aịzaya isi iri isii na isii amaokwu nke iri na ise ruo na nke iri na asaa ebe ahụ ka o wepụtara ikpe ahụ ya si lee jehova ga-eji ọkụ bịa ụgbọala ya niile ga-adị ka oke ifufe iji iwe nyeghachi ọnụma ya na ịbasị mbụ ike ya ya si ndị jehova gbuworo ga-aba ụba gee ntị nke ọma gị ezi onye igbo na-ege ntị ya sị ndị a a ga-egbu bụ ndị na-edo onwe ha nsọ ịba n'ubi niile a gbara ogige ma ha na-eri anụ ezi anụ oke na ihe arụ ndị ka ọdọ ya sị na otu ka ha ga-agwụsị olee gị uru ọ ga-abara gị na nzọpụta nke jizọs nyere mụ na gị n'efu na ọ ga-abụ ihe oriri na ihe ọṅụṅụ bụ ihe gị igbochi mụ na gị ma chineke ekwela echefula na jizọs n'onwe ya sị alaeze chineke abụghị oriri na ọṅụṅụ kama ọ bụ udo na ọṅụ olee gị ihe ọ ga-ifu gị ịjụ ihe oriri nke chineke kpọrọ asị ọ bụdụgo mmadụ wepụtara ihe ndị a dị ọcha ihe ndị a rụrụ arụ echefula n'oge chineke chọrọ iji uju mmiri mebie ụwa ka ọ gwara Noa na anụ ndị dị ọcha ga-aba n'ụgbọ asaa asaa oke na nne anụ ndị na-adịghị ọcha ga-aba n'ụgbọ abụọ abụọ oke na nne mgbe ahụ Noa eriwebeghị anụ ọ mabeghị nke dị ọcha na ndị na-adịghị ọcha ọ bụ Jehova kwuru ya ma echefula na Chineke gwara Adam na Eve unu rie ya unu ga-anwụ ekwensu si ya unu rie ya unu agaghị anwụ ọ bụkwa ihe ekwensu na-agwa mụ na gị taa ma jehova na-asị na ige ntị dị mma karịa ịchụ àjà ndị nzuzu ya dịrị gị mma gị ezi onye igbo na-ege ntị n'aha jizọs bụ onye nwe anyị amen amen amen dịka chineke nyere nne anyị na nna anyị nke mbụ obi nke nhọrọ anyị onwe anyị o kere n'oyiyi ya o nyewe anyị obi nke nhọrọ nke anyị ka anyị wee họrọ ihe dị mma rapụ ihe dị njọ n'ime ụwa anyị nọ n'ime ya ọnwụnwa ga-abịa ma onye kwesịrị ike na chineke chineke ga-enye ya ikike nke ọ ga-eji wee họrọ ihe dị mma ma rapụ mmehie onye ọma na-ege ntị mara na chineke hụrụ anyị n'anya n'ihi ya ka o ji kee anyị na oyiyi ya mana chineke kpọrọ mmehie asị ka anyị gbalịa nwee okwukwe ebe chineke nọ ka anyị gbalịa na-ege ntị n'ihe ọ bụla nke chineke si ka anyị mee anyị ga-anata ngọzi na ụgwọ ya mgbe Chineke ga-abịa nke ugbo abụọ amen imeela onye mgbasa ozi Fraịde Egwem na-echekwutara anyị na anyị nwere obi nke nhọrọ nke Chineke na-enyewo anyị anyị na-arịọ ka Chineke nye gị mmamizu ogologo ndụ na ahụ isi ike bụrụ ọchịchọ nsọ gị n'ime ụwa anyị nọ n'ime ya n'aha Jizọs amen n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at at yaho dotcom maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo